Chukwu awụ m onye amụma nke Chukwu onye amụma na ọnụ na-ekwutere Chukwu ndị Igbo Chukwu ndị nna nna anyị ha nwere bifo tupu ndị ọcha bịa n'ala anyị ekelele m Chukwu okike kelee Chukwu ndị Igbo Chukwu kere Chukwu anyị ndị Igbo gbakwutere mgbe anyị nọ na nsogbu chukwu enye anyị ihe niile nye anyị ekpensu ka ọ na-echekwa anyị nye anyị udo ka onye anyị peace. nye anyị mmụọ niile nọ n'ala igbo meekwa anyị iyi afọ nna m nye anyị amadioha nna m nyekwa anyị kamal ọzụzụ nye anyị udo nye anyị igwe ka ala nye anyị mmụọ ndị ọzọ kara aka kajara akaja ekele nne m chukwu ala Igbo ga-adị ka echi Chukwu anyị ndị Igbo ga na-efe Chukwu anyị ga-efe Chukwu n'ụtụtụ n'abalị n'ehihie arụ ndị ọcha butere na anyị Jizọs Kraịst ekpukpere arụ ndị ọcha butere n'ala anyị ka eji kpochapụ ekpela Chukwu anyị efemele Chukwu tupu ndị ọcha abịa anyị agụọna ụmụ anyị Ifeanyị Chukwu bifo ndị ọcha abịa anyị agụọna ụmụ anyị tobe chukwu bifo ndị ọcha abịa anyị agụọna ụmụ anyị chukwu jitere bifo ndị ọcha abịa elee ihe ndị ọcha butere na anyị ihe ha butere na anyị wan ijiot a na-akpọ jizọs kraịst arụ ndị ọcha krietiri na nne ya akwụnakwụna nne ya ashawo nne ya ebutere ijiji mahụ anyị ihu anyị ahapụ mmụọ niile nọ n'ala anyị hapụ ndị mbụ hapụ ndị egede hapụ ndị mmiri hapụ ihe niile chukwu nyere anyị n'ala anyị soro arụ ihe ndị ọcha butere iji rie anyị ọrụ n'ụbọchị taa ịbịala anya n'ihe na-eme n'ala Igbo e nwere ndị nna nna anyị ha gara naanị soro ndị nna nna anyị ha ndị mbụ na ndị egede je na atọ ọjị among ha niile amwu the most powerful amwu the only one that have seen the behind of the pine wine Elihim ihe I am not desecrating the grave of ndị nna nna but you have to understand that Elihim ihe mere I the working the one Biafran spiritual leader Elihim ihe mere ni ndị all these pastors Wundibo, all these evangelists Wundibo, all these priests and pastors all these ndị dibia all these ndị aka ji ọfụ Him the Igbo I am awakened i have seen the behind of the Fine Tapa ahụla m ike dị ochi ihe dị ochi na-akụ a na-atọ ụtọ ile anya n'ala Igbo for the past hundred years akwụkwọ niile edere n'ala Igbo nri niile anyị dere n'ala Igbo a na-ehe eto Chukwu na-eto ọkpara Chukwu a na-ehe eto ihe ndị ọcha butere prọfet niile anyị nwere n'ala igbo ndị niile kpọrọ onwe ha prọfet eleghị ha na-eto the god of the bible na-eto nne ya akwụnakwụna nne ya but the awoken the one abịala sin the behind of the pinwan tapa mara ihe karịa ndị bụ m ụzọ n'elu ụwa mbịa ghọta na ihe ndị ọcha butere na anyị warụ data ekpukpere ụka ụka arụ. ụka na ọdịnala ọ na omenala bụ ofu ife ụka wa arụ ga-ala n'ala anya am don the a one enwere n'ala Igbo for the past 1000 years ndị ọzọ we are quoting the slave master but I only quote Chukwu Chukwu naanị mmụọ ndị Igbo Chukwu Awuya mụrụ Jesus Christ. Chukwu has nothing to do with the Bible. Chukwu has nothing to do with the father. Chukwu has nothing to do with the pastor. Chukwu has nothing to do with Gude Bukobi and Mbaka and other idiot kpọrọ priest and pastor. That's ah, Literally, they are. In fact, they are agent of the slave masters. Hana na-eme agbata eke. Ha na ndị ego. ndị na-enwe ihe enwere ha nataghị ego ha chịrị jee chịga ndị ọcha na vatican ha nata ha ego ha chịrị dechi ya na canterbury ha nata ha ego ha chịrị jee chi ha na amerịka arụ ga-akwụsị arụ ga-ala n'ala igbo kristianity wa arụ jizọs kraịst wa arụ ihe niile ha butere n'ala anyị wa arụ anyị enwele chukwu tupu ndị ọcha abịa anyị amara na chukwu bifo ndị ọcha abịa anyị akpọmara ha chukwu bifo ndị ọcha abịa so ya wụrụ na anyị akpọmana ha chukwu elee ihe ndị ọcha butere na anyị ihe ha butere na anyị wụ jesu kristi and ọ dịla clear na nye ekpukpere ha butere wụ ihe ndị ọcha the flabians creatri n'onwe ha ekelere m n'ụbọchị taa ndị igbo tetara n'ụra maka ihe ọ bụ na akịrịka the strategy of the slave master will destroy our relationship with mmụọ anyị nga anyị na-eshi enweta ike ha distrọy ya nke anyị aga na ala efuone anyị efuone ile anya na ihe na-eme na mba niile ile anya na ihe na-eme n'ala igbo arụ na-eme n'ala igbo arụ na-eme na mba ebe ọzọ ndị igbo nọ ije na amerịka ije na europe ndị igbo ụmụ nwoke kpọrọ na ụmụ nwaanyị ha jee europe jee amerịka ha niile jizi politin bag gbapụ eji gosi ụmụ nwaanyị awụ ndị otu omechara fancha ụmụ nwaanyị awụ ndị na-akpọ jizọs 24 hours a day ele ebe di ha nọ ndị di ha na-alabazi na ofostri ndị di ha na-alabazi na basement ndị di ha nọzi n'ezi achọpụla ha di ha e, n'ezi but day and night ha na wọchi program mbaka na-awọchi program ebuka obi na-akpọ jizọs onye ọcha ndị igbo mara na ihe karịa agwụ ihe ndị ọcha butere na iwu iji strọyi ọdịnala na omenala anyị otu anyị na-eji akwe na chukwu otu anyị na-eji asọpụrụ ụmụ nwaanyị na-eji asọpụrụ di ha ndị ọcha distrọyi ya na ya ụmụnne na ụmụnna bilitenụ chumanụ chukwu bifo chumanụ ewu ojii mgbe ọ karị ihe karị chukwu anyị enweghị substitute chukwu anyị enweghị ọkpara chukwu anyị wụrụ anyị mmụọ nọ n'ala anyị chukwu gozie nnụ ya m i am the spokesperson of chukwu the mighty god the great god of the biafran people of the igbo people chukwu gozie nnụ ya mma ndewo